ịhụnanya na-arịa arịa ego Chineke bi n'ime enweghị ahịa enweghị ọnụ ahịa nsọ nọ ebe Chineke enweghị ọnụ ahịa ọ na-asọ n'ime gị adịghị ya ka ego nwee mmetụta enweghị ntinye enweghị nkwekọrịta enweghị ọnụ ahịa nsogbu na-efu mgbe niile nke Chineke enweghị ọnụ ahịa ọ na-asọ n'ime gị mmụọ adịghị akwụkwọ ego nwee metụta enweghị ntinye enweghị nkwekọrịta enweghị ọnụ ahịa nsogbu adịghị akwụkwọ ego nwee mmetụta enweghị ntinye enweghị nkwekọrịta enweghị ọnụ ahịa nsogbu na-efu mgbe niile Chineke nwee